money azị ndị Igbo na ndị Igbo nọ n'ime afịa ndị Igbo na diaspora ndị Igbo na entertainment ndị Igbo na gọọmenti kalaka bụ onye Igbo maka na abụ onye Igbo Igbo amaka amaka onye Igbo maka na abụ onye Igbo ihe mme Igbo amaka amaka Igbo maka na onye ihe amaka amaka onye Igbo maka na abụ onye Igbo Igbo amaka echebe echebe echebe na Anambra na nke Emeka ọfọ ọsị anyị ji dọfọ okwu ọbọla anyị anyị ji chebe Nnewi na nke nọsi group of companies industrialist Igbo chemọnụ echebe echebe echedunu kọfịa atezelu ọsị anyị jisi ike okwu ọ anyị anyị jichebe ebe amụrụ mụrụ onye egwu ndị Igbo ji m ọnụ I waka never see beautiful people Akịwamaka e. abụ m onye Igbo m ọnụ m onye Igbo maka na abụ m onye Igbo abụ m onye Igbo ihe mme amaka onye Igbo maka na abụ m onye Igbo ihe mme Igbo amaka onye Igbo maka na abụ m onye Igbo ihe mme amaka It's okay, hype media.